eme mkpesa mana tata otu ebe ahụ ka anyị nọ anyị ga-asị ka anyị mara na anyị ga-atụnyenwu uche n'ihe ọdachi anyị na-anụ na-eme n'ala Igbo nke na-eme ka a na-ajụ ọ bụ gịnị na-eme n'ala Igbo akụkọ anyị na-anụ si na Imo steeti kọkwana ka o si kọọ gara aga mgbe ọgbaghara dị iche iche dapụtara mana ọlụ ma na Aba ma na Owere ma ugbu a anyị na-anụ akụkọ na-akọ etu esi wee kpọchie ụfọdụ etu esi wee tipuo ebe a na-akpọchiri ndị nọ na nga rapụ ha ka ha gbasasịa na ọgbaghara dị iche iche anyị na-anụ na-eme na Imo steeti anyị wee na-ajụ ọ gịnị na-eme onye maara ihe na-eme ihe ka njọ n'ime ya bụ na akụkọ a na-akọ enweghị nke a kapịwara ọnụ maọbụ nke a kwụsịrị ike si nọ nke a bụ eziokwu akụkọ si n'ụzọ dị iche iche na-ada n'ụzọ dị iche iche nke mere na ihe ọ gbagwojuru anya onweghị nke a ga-asị na ndị na-achị steeti bụ nke ahụ bụ nke doro anya maọbụ nke a ga-asị na ndị nta akụkọ kọrọ nke doro anya maọbụ nke a ga-asị na ndị nọ ebe o mere kụ ka o si mee o wee bụrụ ihe mgbagwoju anya ya ka anyị chọrọ ịtụnye tata tupu anyị aga n'iru aga m etinye ya n'aka ụkọchukwu Austin Igbo ka o duru anyị wee gawa Igbo ndị na-ege ntị mma mmanụ na-abụ afọ anyị na-arịọ arị ka afọ dịrị anyị mma n'ihi na dịka anyị nọ na-ekwu na-akparịta nkata kemgbe ihe ndị na-emenụ dịka nke mere n'ọrụ n'oge na-etebeghị anya anya adọ aka na ntị na ihe a na-emenụ ihe a na-ebenụ ọkụkọ sikwara na ihe e eji eti olulu olulu abụghị ka ihe ji aha ya kama ka ọ bụ ka ọha nụrụ olu ya mana ọ dị m ka o ruwela mgbe iwube ya ga awụzi ka ihe eji anyị ha anyị n'ihi na anyị amaghịzi ma ọha nọ n'olu olu anyị ma ọ naghị anụ olu anyị ihe mere nke mere na ọlụ eme na-epogide ya aja nke ugbu a abịa mee n'Owere anyị mara ihe asị Owere Owere bụkwanụ obodo dị mkpa n'ala Igbo mm-hmm. Eastern Heartland ndị ma akụkọ ihe banyere ọgụ Biafra ma ihe Owere nọchitere anya ya nye onye ọbụla onye Igbo onye ọbụla onye nọ na ọwụwa anyanwụ Naijiria mm-hmm. na ndị akpọrọ unknown gunmen unknown gunmen mkpụrụ okwu a unknown ọ bụrụ na anyị e chee ya echiche cheba ya echiche leba ya anya o teela anyị n'ụwa a na-eji mkpụrụ okwu a na-akọwa ihe na-eme na Naịjirịa nke na-abata m n'uche ugbu a mgbe ndị ụsụ ndị agha Naịjirịa jere na Kalkuta repọblik na befela Kuti kpamkpamkpa lee agadi nwaanyị mụrụ ụmụ tụrụ eto tinyere ọtụtụ mmadụ ndị ha merụrụ ahụ nwaada Fumilayo Ransom Kuti mhm. eshighi n'ute ọrịa ihe mere ya pụta ruo mgbe ọ nwụrụ o siri ya banye na nka mhm. ejiwere anyị oche ndị nchọpụta ịbịara bịa gwa ndị Naijiria n'ọnụnụ soja mhm. nke mere na tolgeti emeela unknown soja mm-hmm. mgbe ọbụla a na-ekwu okwu abịakwa nke a na-eme na owere abịakwa anyị unknown soja nke mere na Odi Rivers Steeti unknown soja mm-hmm. o meela n'Owerri unknown gunman. Hmm. Olee mgbe ndị uwe ojii naijiria ndị SSS, ndị DSS, ndị ọ nọ n'aka ihe gbasara intelijens n'ime nchọpụta ihe gbasara mpụ na ịrụ ala na-eme na naijiria ga-enwe ike kpọrọ anyị okwu aha si anyị leka onye mere ihe a mm-hmm. ma ọ gbasara ndị agha na ndị uwe ojii asị unknown policeman unknown soja ma ebido unknown gunman acting inspector general nọrọ ebe ọ nọ si nọ ndị IPOB na ndị ESN ndị IPOB na ndị ESN e si n'ọbụghị ha biko nụ ihe anyị chọrọ ka anyị leba anya wụ nke mbụ mana tupu anyị eje kọrọ ihe agawa ogologo okwu chọgodiri m ka anyị ghọta gịnị mere adịghị ama ama maka ndị na-ege anyị ntị na-aghọtaghị n'eziokwu eziokwu nke wusiokwu nke mere gịnị mere maazị Ọbasi olee ihe ị ghọtara bụ ihe mere n'Owerri na nso nso a ihe m mere n'Owerri wụ na ihe dị ka elekere abụọ n'isi ụkụtụ ka ndị bi Owerri nụrụ ka ha na-agba egbe a na-agba egbe n'elu na-agba egbe n'ala ebe niile a na-agba egbe ịmalanụ na otu obodo dị ugbu a enweghị onye ga-anụ ka a na-akwa mbọ ụta pụta ka ọ mara ihe na-eme onye ọbụla ga ezogodo isi onwe ma na-echezi kachi hụ ka mara ma a sị a gbara ịgba ahụ gbaa ya ihe dịka awa abụọ ma ọ ee n'ụfọdụ asị na ha nụrụ ka a gbara eji dynamite gbawa ihe ụfọdụ ndị ọzọ asị na ọ bazuka ihe ọbụla ọgwụ. kama ihe anyị ghọtaziri bụ na na-enwere ụmụ okorobịa tiri ihe ọwụhụ otu ọwụhụ abụọ bịara ebe ndị uwe ojii nwere hedkọta ebe ahụ n'azụ ya bụ ndị uwe ojii ịtụgharịa aga ihe ntakịrị ya wụrụ gọọmenti haus ha niile nọ ebe ahụ ndị a ndị ọbụla ha wụ agbara egbe gbara egbe gbara egbe gbara egbe gbaka eh, ụzọ ebe ee eh, ekochiri ndị mmadụ na prizin meghee ụzọ si mmadụ niile nọ ebe ahụ bịa nụkọnụ gabara ụmụ ha niile apụwa ka a gbagidere egbe gbagide egbe gbachie egbe niile ahụ otu onye ka emerụrụ ahụ ka m gbọtụta enweghị ihe ọzọ ka ha sikwe bịa ka ha si bakwara onwe ha n'ụgbọ ha laa werezie ee eh, ọtụtụ ụgbọala lụọ ọkụ ihe m na-anaghị maka anyị nwawụkọ ọnụnụ ka anyị na-anụ anyị nwa ha ebe ahụ ma anụrụ m na ọtụtụ ụgbọala gbara ọkụ gwụkwana ụgbọala ndị mmadụ na-ele anya ihe ndị uwe ojii tiziri dewegodu ka mara na ụgbọala ha ka a gbachara ọkụ ebe ahụ ya wụ na ruo taa ndị ha wụ eme onye ma ebe ha si eme onye ma otu ha ga-esi mee ụdị ihe a gbaa egbe ihe dịka awa abụọ na gafee enweghị otu onye sịrị ee onye awa ajụjụ a na-ajụzi gbagwojuru juru onye ọbụla anya um, <laughs> ihe a ka o si dịrị ugbu a ọ bụrụ ibe eji akpa amụ kedu ihe ga-akpata ndị a maka na anụrụ m na ọ bụrụ na ile anya n'Owerri ụlọ ndị uwe ojii asị agbara ọkụ ọgba ndị uwe ojii the police barracks mhm. ọ na shell camp ijiri ụkwụ dị n'ebe gọvanọ bi mhm. gawa na ya ịgakarịa ya n'ụkwụ ị ga-aga ya oruhu nkeji iri nkeji iri mhm. gị si ebe gọvanọ nọ were ụkwụ gawa to the west side olu Road ebe ụlọ nga prison the Owerri Central Prison mhm. ihe ị ga-aga ịga karịa ya nkeji iri na ise n'ụkwụ hmm. ya ihe ọ pụtara bụ na ebe anyị na-ele anya ihe a ebe ihe ndị a na-emewo ndị mere ihe a ndị kpara mkpamkpa kpara mkpamkpa na etiti ọchịchị ndị na-ahụ na-ahụ nakwa nhazi obodo na ọchịchị na nchekwa obodo nke Imo steeti n'ihi na ọ gọvanọ wu the chief security officer of the state ihe niile ndị a nọ na nso nso kpechikpechi kedu ihe kpatara ndị a ga-eji anụ m na ha nọ n'ụzọ ọkigwe roundabout n'ụzọ gọọmenti haus ha gbara egbe ihe karịrị otu awa ahụghị polisi mm-hmm. ahụghị amị mana ebe ndị a niile ka e nwere mobil polisi nwee amị nwee ihe niile enweghị onye mere mkpọtụ onwere e onye mere kpesham m arajụzi ọwụ mgbe e ka ma isi ala ka ọ na-mma agụbarị nkọ mana ọ bụla ebe a na-eme ife ka ekwesịrị na kịta a ka onye bụ onye isi ndị uwe ojii ya weta akwụkwọ ka ọ maka na ọlụ ọlụtara ya maka na ife ebe emebi bụ bụ ebe fafiliri isi nya ndị polisi uh-huh. ọ bụrụ na ndị uwe ojii echenwurọ ebe fabi ebe na na ụlọ ọlụfa ọ bụrụ na fe nwere ike ichekwanwu ụlọ ọlụfa kasị ga-esi chekwa obodo nke a bụrụ ofu nke ọzọ bụrụ fanwa amapụtago nwee ndị fa na-atụ aka nwee ndị fa na-ebo fasino ndị IPOB ndị IPOB pụtasị na ọ bụrụ fa maka na otu ụfọdụ na-emekwanụ ka otu dịka IPOB ụdị ife afa mee ya ataghachi ịnara ugoni ya tụrụ ugo ka o wee gosi na fa na-eke ike mana fa si na ọ bụrụ fa maka na ọ nwere ka fa ife afụ nọ ife a nke a na ekwu abụrụ ụdị ife na-adị n'atụmatụ fachọ ifefe na-ezube ife gbangharị Igbo na-abịa n'ala Igbo chekpọịntị dị n'ala Igbo ka ada agụtị ya ọnụ ndị a niile wee si nọkọta n'ọbata oke obodo dịka Owerri nwụrụ mmanụ. gbalụkwa na arọ gara aga na onwe mgbe a na-ekwu na onwe ndị bụ ụgbọala wee bukọsi ụmụ okorobịa bụrụ ngwa ngwa agha asị na e, akwụsị fa na ejiva mana onwezi kọla anyị ndị fabụ ebe fajekọ maka fasi si na ọnwa ebe fa na-eje onye gbalụfụ ụgbọ onye dutere fa nke afọ eme ya si wepụ ya ekwuzie ọzọ akọzi ya bụ akụkọ ọnwa ife na-esi ụmụ Igbo gee ntị taa n'anya mmiri maka na oge elugo gọvanọ kwesịrị ịpụta kọgwụ obodo ife melụnụ obodo ife melụnụ nke a bụrụ isi na eh, onye atụ aka si na onye edikiri ị na-asị na onye edikiri ọ bụrụ na ike nwụrozi hedkwọtas ọ bụrụ na ọfanwa bịazi wee chụọ ahụ de na ya agba ọfanwa bụ ndị lụrụ ọrụ afọ sifatekizi oge ka unu na ezumike bikọz na unu amara ọrụ na kapital siti ka a na-akọ ụka ma mee ya na ọ bụrụ ọnụ ọna asị na amụrụ ndị mana unu tụba aka ndị ọzọ oge elugo ka a ga-ajụ ndị ọ gọvanọ ka a ga-ajụ ezigbo ajụjụ ọ bụrụkwa nke ụdị nke a na-ekwu iveme hmm. na ọlụ nyanwa na-eko n'ọya kpọfa eneme na ọkpọkwazi foonu ka helikọpta pụta eneme ọrụ ebe ụdị ebe a ka helikọpta na-apụta ọ bụrụ na ọlụ ka ị ga-akpọ helikọpta ị ga-akpọ helikọpta ụbọchị abata a na-achọ abata na polis barak bata na polis hedkwatas na-echi ịbịa gọọmenti haus na ọ dị nso ebe afụ na ọ nwere na ebe oke okere ebe ogiri ọ gwụrụ ike ọ gwụrụ ike <laughs> mana ihe mere bụ na ka ihe a na-ekwu ka ihe a na-eme n'ihi ihe a mere nụ ka ejiri lee inspektọ jeneral alawagodi hmm. mana kọmishọna na-ahụ maka ndị uwe ojii n'Imo steeti kọmishọna ndị uwe ojii n'Imo steeti enwebeghị onye gwara anyị ma si ya ka nọrọ ma ọka ọya the commandant commandant nke nọ na 34 field artillery brigade mhm. n'obinze n'obinze enweghị onye e gwara anyị ma si asị inspector general anyị alawagodi abịa họpụtara anyị acting inspector general ka a na-ekwu na ndị esn na ipob hope ụzọ dị mma ọ bụrụ na oke ị nwere ike nye m ikikere ka m nwee gosi adịghị ama ama maka ndị na-agụbeghị ihe a nke a na Vanguard newspaper maka na gọvanọ na Imo steeti na-ekwu ọ he said what happened in Imo State last Monday is unbelievable a group of hoodlums of course sponsored by some known politicians in Imo State decided to destroy public infrastructure and government facilities and attacked a correctional center facility and also attacked a police station but what is important to take home is for Nigerians to know of the plot force by a, a group of aggrieved politicians to destabilize the government of APC. have done some thorough investigation and I have a credible lead as to those who are sponsoring the activities of these hoodlums. Now, the governor also said members of the proscribed indigenous people of Biafra are not behind the attack. <laughs> Maazị Oke hmm. onye ka anyị ga-ege ntị ọwụ dị mma ka ọwụ Inspektọ Jeneral ah, IG <laughs> ịma na anyị na-ekwu ihe a onye na-ege anyị ntị abụrụ onye enwere experience ibi na Naijiria nwere ike isi hei nke ka ụdị ọdachi ya si wee daa wee metata ndị polisi maka anyị na-akụ ya ọ dị ka polisi unu na-ekwu adị ichebere nke m nwa ma mhm. arọ niile agara aga ka anyị bidogodi n'isi ka o mere na Kaduna dịka ị na-ekwu a sị na unknown gọọmenti maka a na-ekwu ihe ọ dịka ọsọsọ o mee na ọwụwa anyanwụ ọwụrụ unknown gọọmenti a sị na unknown gọọmenti ka abịa kpụkọrọ ụmụazị na skuul na Kaduna ọzi mhm. mgbe e jere ịkpọta ha ka m ihe tiala play uh, ndị na-enegoshie ego na-egosi anyị ndị agha dị unknown ha dị known Mm-hmm. mgbe mgbe o merụ n'ụzọ Jos ọkwa unknown gọọmenti ụfọdụ a na-akpọ ha nọ ndị herdsmen a na-asị anyị mba ibu na ndị anyị na-akpọ ndị herdsmen onye isi Naijiria na ha bụ bandit unknown gọọmenti si obodo ọzọ na-awụrọ dị Naijiria ihe nji ekwu ka ịfụ na ihe awụrụ isi ọwụrụ igbo enwe pata. ọ na-abụ ụfọdụ ihe mee akpọ onon gọọmenti gọọmenti wụ ọ dị ka esi wọldụ o nwere onye ma onye ọbụ afọ eji anọchi onye mee ife ọjọọ a chọrọ ikwu asị ọnụ gọọmenti ka m nke mhm. ka m gaa n'ife ịgụ kịta maka ụzọ dị mma ka eji e helikọpta si na ya na-agba egbe na-atụ bọmbụ na ọlụ ihe ụzọ dị mma kwuru sirapụ na onye akpọtalụ ndị na-ekwu na ya ma ndị na-eme ihe a n'ọnya ka e ji wee kpọọ ndị bịanyere ya aka ji mgbọ na-agbagbusi ndị mmadụ n'ala ihe nji ekwu ya ka ịfụkwa pata na ụzọ dị mma ka nke melụ na nke melụ tupu nke eji gbaa egbe n'ọlụ a sị na-egburu mmadụ gbuo ma ndị ma ndị herdsmen ma ndị polisi ụzọ dị mma pụtara ebe ahụ ka a na ife mgbagwojuru anya etu o si dịkwa kịta titi rapụ na ihe emeghị investigeshon na ya amalụgo ndị na-eme ihe a n'aka ga ha akpala ihe ịgụ kịta dịka owere ife o kwuru n'oge gara aga kọpịgharịa degharịa afa tikwazie politishan maka na ihe ọkọkwa kịta dịkwa ka nke ọkọ bụ mbụ na a amalụgo ihe na-ewute m nọ na-asị na nyanwa by himself mere investigeshọn na nyanwa by himself ma ndị na-eme ihe a na nyanwa by themselves ga ha ejide ha tinye ha na mana ka e ka ọ ga-esiwu na omelu mbụ okwuo ya omee bu okwue nke a nke ịtọ ka ihe ọ na-eche ebe ọ ma ndị a malụ ha ọfụma malụ etu ha si eme malụ ndị na-eme ihe a malụ nọọ ndị na-achọ ịkwatu gọọmenti ya APC gba ha nkịtị mana ka gharadam dara na ọlụ asị e nọọ ndị ndị ESN kasị dị ndị IPOB kasị nọ ndị nọ n'ime obodo o tere ya aka ịtụtụ ụlọ ekwentị kpọọ ndị ga-eji helikọpta bịa chọwa ndị ha ga-egbu ife ọ na-egosi wụ na na nke bụ ibu ya amarọ ma nkịta na-efe ọdị ya ka ọ dị na-efe nkịta <laughs> maka na ọ bụrụ na ụzọ dị mma na onwe ya mgbe ihe na-eme n'obodo ọsị ya ndị ya na ya na-alụ ọrụ amarọ ma ndị polisi na-asị maka ịgụọ ife ndị polisi kwuru onye nke ọsịnọ DSS Development of State Service si na ha nwelụ na ha nghọta na ya na atụlụ ha na ife dị etu a ga-eme mmadụ gwara ha ha mee ka na secret police mụnwa mara dị na-enwe secret police mana ihe a na-eme gwa ndị polis ndị isi ndị polis gwa ụzọ dị mma na ndị gọvanọ na uh, House of uh, mm, gọvanọ achị steeti na onwere ihe ha mee ọ bụrụ na secret polis mụ ihe na-eme mee ka ozi rute ndị aka na o ihe ha mee ọ dakwanana na ụdị polisi mma maka na polisi anyị ma na ụzọ ọwụwa anyanwụ ebe mụnwa biri mgbe m biri na Naijiria ihe ha na-eme bụ ịkwụ n'ụzọ n'ala ego ọ bụrụ na m egbe daba o nwere mgbe anyị bi n'ụzọ UBA bank na Enugu anyị bi nso Avenue o nwere mgbe a sị na ndị ori anyị natara akwụkwọ a na-akọ ka ndị ori si wee bịa UBA ka ndị ori bịa UBA ndị polisi nọ ma ndị na-eche nche ma ndị nọ nso polisi kọleji etere aka kpọrọ ebe a na-ekwu ife a polisi apụtara ndị ori bịa buo ego dị na BBA buchaa na ka ha nazili o doro anya na ha anago ndị polisi pụta ọ ihe na-eme nkịta ihe na-eme na Owerri emechago ọ bụrụ sọsọ na-eje na be ndị polisi mee amin mee ha ife ifere nakwa na ebe a kpọchiri ndị mmadụ na nga kpọghesi ya mmadụ nke tela aka ewee mechaa ya ka o mechazi ihe a na-akọzi bụ na ndị ga-anụ anụcha gị ọgụ ụmụ na-akọzi ka o si ga maka na o nwere onye n'ime ha na-agwa anyị si na-ekwu ihe melụ na e ka o si mee e mana onwere ihe na enwere m ntụkwasị obi enwere m ebumnobi na ndị polisi etu anyị si malụ ha na Naịjirịa mara ụdị ihe a na-eme na ụdị ihe ha na-eme ga-enwe ike ịkọwara ihe na-eme o nwekwana m obi ebumnobi na aka na-achị steeti ahụ na ụdị akụkọ ọkọgoro na ndị mere eme ga-enwe ike ịkọwara ihe na-eme ihe o ji ewute m na nke ka nke ahụ nwere ike ime um, ịma na oge a na-eme EndSARS oge anyị na-ekwu okwu anyị kpara nkata ihe gbasara ya o nwere intelijens analisis m gwapụtara and which I also submitted to relevant sources um, uh, ndị kwesịrị ileba ya anya ekwuru m na the national the Nigerian military intelligence was about to activate their shadow IPOP sleeper cells in order to escalate the NSAS situation in the east. This will be a pretense to unleash terror in the region. Ama na ya ihe m ji wepụta risk intelligence analysis ọzọ bụ ihe maazị Odeluga rụtụrụ aka oge e nwere lockdown n'ihe gbasara nke sitere na the coronavirus pandemic asị onye echekwara onye apụla mana sị na naanị ndị enwere um, ụgbọala a ga-ahapụ ka ọ na-akpagharị bụ ụgbọala gwongworo Dangote emechazie bịa jidebe ndị ndị mmadụ ndị ndị na-anaghị asụ dị bekee ha na-asụ oyibo many of them could not speak English nke gosiri anyị na ọtụtụ ndị a na-ekwu okwu ha ebu na ụgbọ gwongworo Dangote na-ebute na mpaghara ndịda ugwu ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ Naijiria bụ ndị isi mba ọzọ Ụkwa ndị m dụtụrụ aka kemgbe m nọ na-arụtụ aka na ndị awụ ndị a na-akpọta esi futa jelọn na futatoro na-akpọbata ka ha na-eme mpụ niile a na-eme na Naijiria. mana ha gwa esi anyị nọ jiri bido baba mba gịnị kpatara alụmajiri nọ na ha wụrụ ndị Naịjirịa ndị abụrụ ndị a nọ na-akpọbata n'ọwụwa anyanwụ Naịjirịa anyị ahụ na ọtụtụ ihe gosiri na a na-ebubata ngwa agha na Naịjirịa Maazị Mba bụ onye na-ekwuchite ọnụ ndị uwe ojii na Imo steeti mhm. na-asị na ndị ndị a bịara kpamkpamkpa a na polis steshọn na ha chọburu ịbanye ebe a na-edowa mgbọ egbe mụrụ na ngwa agha nke ndị uwe ojii mana ndị uwe ojii nọ n'ọrụ egbochie ha amụrụ m na nkwere akụkọ ọ ga-abụ na ha ihe ha nke <laughs> ile anya maka ile anya ebe o nwere nwere akụkọ a ga-akọwa ya tụọ ọchị mm-hmm. ọ bụrụ na unu lee ihe dịrị anyị ebe a sị these people say who came in their numbers mm-hmm. with sophisticated weapons General Purpose Machine Gun GPMGs is onweghị the Nigerian Police enweghị GPMGs mana ka njikwa ahụ onye fụzụlụ ụdị gọn nwa ha ji ebe na ọ setọrọ foto ma ọ madụ anụ ma okeke ma oke afọ ọ na-asị gị na ha bụ Adamu ka ọ bụ Sani mana isiokwu bụ na GPMGs enweghị division of the Nigerian Police Force nwere GPMGs ma ọ bụla dị the so-called SWAT ha improvised explosive devices RPGs rocket propelled grenades kedu otu ga-ebu ngwa agha dị otu a ga-ejewa na amụrụ Nigerian Police si na ha nọ n'Owerri na ndị US na ndị ebe Buhari tụrụ tụrụ ego igote ngwa agha emisplace ya misdeliver ya ka ndị FedEx na-eme oge ụfọdụ tinye <laughs> kedu ka ndị ji ngwa agha dị otu a ga-eji si na ha na-eji chọọ ngwa agha ndị uwe ojii Naijiria gịnị ka ha ji ngwa agha ndị uwe ojii Naijiria mee mana nke ahụ dịwagodi mana ihe m na-arụtụ aka bụ this intelligence analysis hmm. o teela nke mbụ bụ n'oge SARS ka ejiri dịka maazị Odeluga rụtụrụ aka ka ejiri lee ngwa agha bubata juo the forest of eastern Nigeria is loaded with arms hmm. from the Fulani people. Yes. Ama Bola Bola eh, Akinyemi former foreign minister Bolaji Akinyemi Bolaji Akinyemi oifnve agwa-etigbu ya ngwa agha dị na Naijiria ka na-akwado ọgụ Eastern and Western Nigeria oke ọhịa dị na ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ Naijiria elichana ya ngwa agha eji alụ ọgụ ịma esi m tụnye ọnụ n'okwu a ka eledala ya anya n'ụzọ ọzọ 1966 atụtụrụ ndị Igbo n'ugwu Awụsa na Middle na ọdịda anyanwụ ma ndị agbata obi anyị nọ nso Bini hmm. a na-egbu ka na-egbu ijiji onye Igbo ọbụla hụrụ ụzọ ya gbaa ọsọ ndụ mara na ịbataghala ala Igbo n'ikudu ume mara na ịlarụ tata egbuwe Igbo elebi ga-agbala ya wụrụ otu ya abụọ awụrụ eziokwu na ndị uwe ojii dịka Okechi kwu ọrụ ha wee kwụ n'ụzọ na-anakọ ndị mmadụ ego echi iwe were ha ma echi ha ji kaịkaị ṅụjuo afọ agbagbuo onye a ga-agbagbu n'uche ọ bụrụ na mmụọ na onwe m bụ onye uwe ojii ụdị ihe a na-eme aga m ebidokwa jụwa ajụjụ aga m ebido jụwa ajụjụ n'ihi na ọ mmadụ mụrụ nwa kpọọ ya ndụ amaka mhm. elee otu ị ga-eji agwa gị na ndị dị otu a batara n'ime ụlọ gị onye uwe ojii ele anya gị na ezinụlọ gị e, nwaanyị gị ụmụ gị dị ebe ahụ echi ha batasị n'ogbugbu ka ha bịara igbu elebighị ala ya nwụ na n'uche m o ruole mgbe ndị niile bi n'ụlọ ga-ebi dịka e, maazị odeluga kwụ tete n'ụra maka na ihe a bawala n'ụzọ na-adịghị mma ọ bụrụ na mmadụ nwere ike iburu egbe kwụrụ na roundabout nọ n'etiti Owere, gbee egbe ihe dịka awa abụọ enwe onye tụpụrụ ha ọnụ echi ha ga-abịazi bawa n'ụlọ mmadụ egbuo n'ụlọ ya egbuo n'ụlọ ya onye ga-alụrụ gị ọya wụna o ruole mgbe a ga-ewepụ aka enwe n'ofe o mgbe e ga-ebido jụwa ajụjụ siri ike n'ihi na onye ndị iro gbara gburugburu na-eche ndụ ya nche nke ọzọ bụrụ na ndị be anyị ndị na-ege anyị ntị kpachara n'anya ọ bụghị nwoke onye Fulani nọrọ na Abuja si na ọwụ ndị IPOB e na ọwụ ndị ESN unu esoro tụnye ọnụ na ọwụ ndị IPOB ọwụ ndị ESN unu mhm. echekwala na ihe a wunye eji eme ka ọ bụ ndị nke anyị ha siri ike maka na ha chọrọ wụ atụnye okwu a atụpụ okwu a ụwa niile buru ya kọwa ya n'akụkọ na IPOB ESN ga-enwe ezi ohere a ga-eji mee ha chọrọ ime o teela a nọ na-achọ ka a ndị nọ n'ọwụwa anyanwụ Naijiria ka jenosaid a ha na jihadist jenosaid a ka o nwezie isi mhm, mhm. ha gbufọrọ na 1970 Elu ụwa ga-adịzikwa mma ọzọ ọ ga-adị mma ihe si ka ejuwa n'ụwa niile ole mgbe ka ihe arụ ndị a niile ga-akwụsị naijiria ga-adịzikwa mma ọzọ naijiria ga-adịzikwa mma ọzọ eh. oke ọchịchị ejuwo na naijiria ole mgbe ka ihe arụ ndị a niile ga-akwụsị ọ dị egwu mpụ na aghụghọ mpụ na aghụghọ ọbụla kwesịrị ịkpachara anya maka na ihe m na-ajụ ọ bụrụ na ọ bụrụ na IPOB na ESN mere ihe a ọ bụrụ na ndị mere gịnị kpatara na enweghị otu onye ha gbagburu mm-hmm. ọ bụrụ na ha chọrọ ijide ọ bụrụ na ha nwere ike ime ihe a gbaa egbe ihe ruru otu awa na awa abụọ n'ụzọ gọọmenti haus ọ pụtara na ha chọ ijide Hope Uzodimma ha gara ejide ma mm-hmm. ha na-ejiri hụ ya gịnị mere ha na-ejiri hụ ndị polisi ndị nọ n'ọrụ mgbe ha bịara mm-hmm. gịnị mere ha na-ejiri ihu kidnap and abduct some of the soldiers and prison warders ọ dị nnọọ ka ndị a bịara uh, gbapa ụzọ kpọhapụ ndị eji eji ndị nọ n'ụlọ nga jee n'ụlọ uwe ojii gbaa ya ọkụ n'ụlọ ụgbọala ndị mmadụ tụnye ya ọkụ hmm. onye uwe ojii ha jidere nwe onye ha gbara egbe nwe onye ọ bụla ha gburu hmm. ihe a dịka ihe akpachara anya mee ka eji nye nwa nkịta ahụ ọjọọ marazie ihe eji akụwu ya ihe na-ekwu bụ na ebumnobi ndị bịara ozi ya dị iche ọ bụghị ori ọ bụghị ogbu mmadụ ka ha bịa ọ imenye egwu ka a na-akpọ terọrizm n'ọnụ bekee <laughs> mana ihe ọzọ ị na-akọwa na imenye egwu a bụ iji wee nye ohere inye um, inye aka ike ka ndị gọọmenti wee welie ya ma ọ bụ ka ndị nọ n'ọchịchị wee were wee bịazie chọba ndị ha ga-asị na ọha nwemere ha <laughs> maka na ọ bụ na onye bịara ori ọ ga-ezunu ka amalụ mhm. ọzọ ọ bụghị na onye bịara igbu mmadụ ọ ga-egbu ka amalụ ndị ogbu mhm. mana nwere nke a ga-asị n'ọnya ka ndị a bịa karịa igosi ndị ha nwere ike ma ọ bụ ịkpasu mana gọvanọ mhm. maka na ịfụrụ ọfụ na pekwu ego mm, ịghara ịgha maka gọvanọ bụ na onye bụ onye onye isi na-abịa n'ife dịka nchekwa obodo bụ ọrive constitution the chief security officer of the state. so n'ụdị ife a mee ọya ka a ga-agbakwue wee si nwoke mekwa ife anyị chọpụtara mana Frank Mba maka na ife nchọpụta a na-eme na polisi na Naijiria bụ olue na mgbe a na-eme ikwu okwu ee kọmishọna polis afọ Igbo amagha ya mhm. a na-eme AIG amagha ya mana oluru a na nke Public Relation Officer nya bụ onye ga-abụ ọkwụ dozie ọ bụrụ ya ka a ga-asị anwe nke ekpokọba asị ya ngwa nwoke ji egwu ụwa ka afọ atọ dị ya the Chukwumerije syndrome. so gọvanọ wee pụta wee na-asị mba na ọ bụrụ bụrụkwa na ife abụrọ ndị IPOB na o nwee ndị chọọ ikposa ife na-eme na obodo owere maka njineli ọ bụrụ na gọvanọ kee ka gọvanọ ga-esi nwee ndị ilo edo na ọ bụ nọọpọpụla gọvanọ ka ọ bụ mana sisizi ya na o nwee ndị ilo ọ ije kpọpụta ndị nọ na nga ka a eji disrupt gọọmenti ya gwa m ife emefu ka e ka o si kọnekti to nyanwa ọrụ ya ọ bụrụ ya dị nchaji correction prison so kedu ife nyenwa na-achọ ibo ndị mmadụ ndị ọ na-asị na onwe ndị na-achọ imebi gọọmenti ifrọbụ na ụgha dị ya na ọ kwụsịrị ọtọ mana ka anyị lebagodi ihe anya n'ụzọ ọzọ uh, were ihe ndị uh, uh, echiche lọjik acting inspector general si nọ IPOB ESN o nchọpụta ọbụla ya ekpebie IPOB ESN gọvanọ si no ọ bụghị IPOB ọ ESN emego nchọpụta amarago m ndị mere ihe ọ bụrụ ebe a na-arụ ọrụ dịka ekwesịrị ọ bụghị mgbe ahụ ka IGP the acting inspector general Police gara aga kpọọ gọvanọ si ya esi na ịmara ndị mere ihe a dịka anyị si ekwu the governor is the chief security officer of the state. Mm-hmm. ihe gbasara nchekwa obodo ọ ya nwa nọ n'isi ya mgbe gọvanọ si gị ama m ndị mere ihe ọ bụrụ IPOB ihe inspektọ jeneral polisi gara eme ihe ndị DSS gara emewo kpọọ gọvanọ si ya esi na ịma ndị mere ihe a gwa anyị ndị ha bụ mhm. olee nchọpụta inspektọ jeneral polisi mere o jiri mara na ọ bụ IPOB ESN kelee nchọpụta gọvanọ mere o jiri mara na ihe m na-ekwu okwu ya ihe mere m jiri wepụtakwa this intelligence analysis oge emere EndSARS na o tego ndị uwe ojii na ndị Fulani na Naijiria nọ n'isi ihe gbasara sekuriti na Naijiria ịchọwara ohere a ga-eji kpamkpamkpa n'ala Igbo ha mere ya n'oge elekshọn 2019 mm-hmm. ka mara ma ga-enwe ọgbaghara n'ala Igbo tupu enye aka enweghị ọgbaghara maka na a sị na enwe anọkọtara ihe mere na ọkọta ebe e bụ na-agba ya ọkụ mm-hmm. mere n'ala Igbo ọ gara wụ mbido ile ụmụ okorobịa ndị ntorobịa anyị gbaa ha riri nke mere na ensas ya bụrụ ohere a chọrọ iji kpamkpamkpa tupu enye aka nke ahụ amịhụ n'ala Igbo kama ihe anyị hụziri bụ n'ala Igbo na ihe ebe ndị dịka ụmụ gụma na ndị ntorobịa jere kpachie si na ha ma dị ndụ ọwụrụ ụlọ ndị uwe ojii nọ n'obodo ha ka gbara ọkụ hmm. e mere ya na Fege ndị ntorobịa mere ya na Fege Ọnịcha ọtụtụ ebe n'ala Igbo ndị mmadụ si na ha ga-anọ ka ihe a na-eme n'obodo ha mana ọ chụrụ ndị mmadụ isi na ndị IPOB mere mere nsogbu e nwere na Port Harcourt mm-hmm. ọ chụrụ ha isi na ndị IPOB mere lutin n'agbanyeghị na ebe niile anyị hụrụ ọ na-ezuru oshi akwụwara warehouse na-ebukọrọ nri ejiri ekwesịrị iji nye ndị mmadụ ihe oriri n'oge korona ọtụtụ n'ime ya mere na Nasarawa o mere na mm-hmm. Adamawa o mere na Kebbi o mere na o mere na na Jos o mere na mm-hmm. Benue mana nke akpụ n'ọnụ abụrụ nwa otu ebe ma abụọ e mere na Anambra ha ahụghị ohere ahụ kpamkpam ahụ ha chọrọ ịkpa mana izuụka gara aga unu cheta oge anyị nọ na-ekwu okwu asị m ije a onye isi ala bụ Muhammadu Buhari na-aga ọ na-abụ ọ na-adị ka mgbe ọbụla ọ na-aga ije a ọ pụọ mpụ ebido mewa ọ pụkwa ọzọ nke ọzọ anyị nụrụ na elere ndị ahịa ndị na-ere rice bụrụ gwongworo dọwa na Bodija market mhm. ụwa ụlọ ahịa ndị mmadụ ka ha na-ehi ụra ebe 1am abalị titi abalị bụkọrọ ahịa ndị mmadụ bukọrọ ego ha okwu bụ onwe bụ onye gwara anya onye mere ihe ahụ because a ga-agwa anyị unknown custom officers unknown men unknown custom men like unknown soldiers a ka nọ n'elu ya nke na-eme n'Owerri ọ dịka ọ na-agba akpacha nkata maka ọ ga-awụ ndị jọnalist ọ nọrọ na London bụ ndị jọnalist jụọ ya si ya gịnị na-eme n'obodo gị I'm not in the country I don't know until I go back ya lọta lọta ịjụọ ya sị gị I was not in the country when it happened mana gị wee onye isi obodo <laughs> mana nwa bụ onye isi obodo ka m nụrụ bụ onye onye chụrụ um, onye isi ndị polisi adamunye ya naba mhm. na-ajụ ọ natago maka abụrọ m ka e gburu ya wuzie na ọda. Mhm. ọ natago ka ọ nọ na London wee si adaba ihe o ji dị mkpa na nna ekwu na ọ Buhari bụ onye sịrị Adamu naba ka anyị ghọta anyị mụ ihe anyị na-ekwu na ị na-arụtụ aka nọọ ndị gọvanọ bụ ndị ndị mkpu isi ihe gbasatara nchekwa obodo ha na mhm. mana achọkwara m ka okwe ndị na-ege anyị ntị ghọta na ndị gọvanọ ọ na anyị na-ekwu na polisi adọrọ n'aka e civil defense adọrọ ha n'aka na amị ha na-ada akpọwa adọrọ ha n'aka nya ha na-eme nchịkwa obodo mana o nwero ife eji eme nchịkwa obodo dị ha n'aka mhm. i wee na-ajụzi kedu ebumnobi ha ọ bụ na anyị na-anya ka ndị nọ n'ọdịda anyanwụ si be ya ka ha fụ na ndị nke ndị central gọọmenti gọọmenti etiti na-ekpọta ndị fedral gọọmenti na-akpọta abara ihe uru etu ha esiri bara anyị nwe uru chịkọta onwe ha chọta ife dị ha n'aka chọta ndị ga-enyere ha aka chịkwa obodo ha dị ha n'aka kpọọ ya amọteko ndị House of Assembly ha ratifi ya ọ bụrụ iwu omelụgaba ọ na-abụ anyị na-akpọ gọvanọ ndị a na-akpọ ndị na-anọchite anya Lokal gọọmenti ndị na-anọ as commissioners na ndị na-anọ nzukọ n'ihe gbasatara obodo na-anọ na House of Assembly a na-alụ gọvanọ aka kedu nke unu megolu unu na-achịkọtago mee iwu ga-enye ikike nye gọvanọ ka o nwee ike ime ihe ga-achịkọta ma o nyere ya aka chịkọta maka ibezi m akọ ọ bụrụ na ibe amarọ ọ bụrụ na mmadụ amarọ ibi ezi ya ọ bụrụ na gọvanọ aghọtarọ unu mee iwu debe ya na tebụl gọvanọ sichụzie aja ma ikpe ma ndị mmụọ mhm. maka na ọ bụ na emere etu a Buhari ya anọ na London ụnụ onye ya achịkọta ndị polisi gwa ụnụ onye ya achịkọta ife na-eme na steeti mana ọnọrọ ya ọnọrọ na Naijiria ịfụ ife na-eme ma ya bụrụzie ọnọrọ na Abuja iji wee si na ya na ote aka na Imo steeti ma ya na ọ nọzi na London wee na agba ụnụ ka ọ ga-esi wee mee mhm. mana ọ nata ọgọ na aka ya adịrị ya na ọkpụ ya adịrị ya na ntị ya nụrọ mgbe o melụ oge elugo anyị ga-etinye ife dị anyị n'aka ife gbasatara anyị ife na-emetụta anyị ka ọ dị anyị n'aka ihe rụtụrụ aka dị mkpa maka icheta mgbe ndị Fulani gara na n'Enugwu eh, ụzọ eh, mpaghara ụzọ wara akwa anyị nụrụ na gọvanọ akpọla ndị uwe ojii kpọọ ndị agha ya e na-eme mitin ha nụrụ na ihe dị otu a nwere ike ime ma mgbe o suziri atụtụrụ ekwentị kpọọ o biko o gịnị ka a gwara ha anyị ga-echegodo ka Abuja gwa anyị ihe anyị ga-eme <laughs> e na-echezi ka Abuja gwa anyị ha ga-eme mkpamkpa akpa nke mere n'ebe ọnyị echi mbụ ee gọvanọ jikwa ọnụ ya kwuo ụha anyị na ndị a na-adịkwa na mma enyela ha ihe anyị na ha ga-eji na-ebi ọfụma otu ha ga-echizi nnọọ malite nnọọ gbuwezie ndị ndị nke m nyawa kwekwere nkwa sị n'oge na-adịghị anya ụnụ ga-ahụ ihe m ga-eme anyị ka na-eche ihe m ji na-ekwu ihe a maka ihe anyị kwuru oke ọ dị mkpa ọ dị mkpa anyị ekwubuola ihe a ama m ugboro ole ga-ekwu ya politiks dị mkpa politiks dị mkpa ụnụ anọkọtala tụwa aja gbachite politiks azụ onye ọbụla wu onye Igbo bi n'ala Igbo nwere onye na-anọchi na steeti onye na-anọchi ya na federal ka unu na-enweghị ike ịga Abuja ka unu na-enweghị ike ịga Owerri unu nwere ike ịkpọ onye na-anọchi anya unu jie ya oji oha lekwa oji ndị ngonu jiri na-ejighị go and float a bill eh, that will eh, require a eh, set up of a security n'ala Igbo ma ya bụrụzie ma ị kpọrọ ya ESN ma ịkpọrọ kpọrọ ya OBC ihe ọbụla ịkpọ ọ dị mkpa na ndị Igbo ga-ebido mara ka a ga-esi chekwa onwe ha ọ bụrụ na ụlọ hapụ ndị ndị ọzọ e, e, vigilante ndị obodo tụọ ego bido vigilante echi iwe were ndị uwe ojii ma ndị ndị Abuja. asị gị nọọ chọọ otu ihe a ga-akpọ ya bịa gbagbuchie ụmụazị ma ọ bụrụ na iwu a mara na steeti dịka ndị ọdịda anyanwụ si mee na gazeti agha lekwe ihe anyị chọrọ ụdị ihe ekwesịghị ime n'ala Igbo um, okwu i kwuru bụ aka ka a na-adọ ndị Anambra na ntị na-ekwofu ka um, Obianọ na-apụ a wee na-achọ onye ga-abụ gọvanọ na Anambra taa anya mmiri chọtakwanụ mmadụ onye nwee ike <clears throat> akpọ ya ọza onwe nke na-eme n'obodo ọmalife na-emenụ maka ọ bụkwa ụdị akụkọ a a na-akọ n'Imo steeti unu afụgo na ọ bụrụ um, ife Igbo ga-eji wee gaa n'iru biko ọ bụ ụmụ ife a na-akọ edori anya ọ ya dịkwanụ mkpa ka imechite ọnụ ya maka na ndị Igbo na-atụ ilu wee sio ma ọ bụ ụmụkwu onye kotere ya ọnụ ya nwe ike kotere ya somtin o <laughs> ana m afụ ike ị na-ene anya ị na amụlị mana cheta na eziokwu bụ ndụ ọ gịnịdị unu okulu chadam unu okulu ole oke ị na-anụ ezi oyibo eziokwu oyimo eziokwu nwanne mmadụ eziokwu oyimo nwanne mmadụ ị na-anụ nwanne mmadụ ịma na-asị n'ebe a na-adọ nwata abịa nna na-adọ nwa ya aka na ntị ka nwa na-enwere nna na-amụta ife ka ntinye ọnụ n'ife maazị odeluga na izuụka one na one gara aga o izuụka na-abụọ ka a sị na um, onye na-afụbu maka ilekọta ego steeti anya na-akpọ Soludo jelu mmemme abata na biya gbuo ma sekuriti ditelie ka akwa ndị polisi na-echi nche kpọlụ uh, enyi ya nwoke bịara efe awụ uh, amamnasị nọ minista ka kọmishọna kpọlụ ya gara ọ na ista ụbọchị ista ka a na-aka ụka ista ka a sị na anọ jere ụka na be ha wee na ọ na okwuchukwu ọ ha bụ na na the best gift enyela ha n'Ista wụ na ndị tọọlụ onye akpọjọ na be udo rapụrụ ya ka ọ na ọ bụrụ na ndị uwe ojii chọpụtara onye ọjidi ya ma ọ bụ na achọgide efu ndị na-eme ihe a tụọ ha nga ma ọ bụ bee ha ikpe ma ọ mee ka ife ọ kwụsị nọọ na ha ji aka ha rapụ ha nke gosiri na o atụmatụ ma sentral gọọmenti ma federal gọọmenti ma steeti gọọmenti ma lokal gọọmenti tinyere ya n'obi ọma ha n'ịgbalụ ha ista eji wee rapịa ọ bụrụ na gọvanọ ji ọnụ ya si Ista ka a gbaalụ ha ịrapụ onye ahụ ọna. ọ nye bụ ozi ọma ọ gwalụ ndị obodo ihe ihe njicha ịlụti aka bụ na a na-ekwu Imo steeti ihe anyị na-anụ n'Imo steeti ka nkụ mana ọ na-eme ọ dịka ọ ihe o ji agbadoro tọọchị n'Imo steeti ọ dịka ọchịchị ọgbara ebe ndị ọzọ mana iwu uwe tọọchị ahụ ịna na nke melụ na otere aka omelụ na Abakaliki maazị Odelga na-ekwu ụmụahị si na ya na ndị ha na-adị mma nyelụ ha ebe ha ga-anọ mgbe a na-ekwu okwu ruga ọ sị ha bịa biri sị ha na-eme kịta na ya chọrọzi na ya gwazi ya ha naba onye igwe ha naba ife na-eme n'obodo akwụsị omego ka ịchọpụta ihe melụ na etu o si eme na etu a ga-esi gbochie onye nke Anambra steeti bụ onye si na awụ na ndị herdsmen gbuo akwụọ 1 million na ha gbuo mmadụ egbuo efi akwụọ 500,000 o mekwalụ ka ha ndị herdsmen ghara ị na-aga na-egbu ka osiri ha onye na-akwụ ụgwọ ọ bụgodị na-akwụ kedu ka efi si wee ofu ndụ mmadụ ekwenụ ka wo milion ji zuo oke n'isi otu mmadụ ọ dị mkpa ọ dị mkpa na ndị kpọrọ onwe ha ndị ihe gbasara steeti na-adị e, mma ndị ndụ mmadụ ibe ha dị mma kpọrọ onwe ha ezigbo ndị Igbo ọ kachasị ndị nọ n'ọchịchị gọọmenti na ha tikọsiri isi ọnụ welu the right tools welu ife ọlụ zuru oke a ga-eji wee chịkọta chekwaba obodo mee ya ka ọ dị na steeti a steeti ọ bụla n'ala Igbo ah, mana ekwuchakwa ihe niile a otu ihe mụ na onwe m na-achọkwa ịrụtụ aka bụ na onye na-achị steeti na ya na ihe mere na Owerri anya mee nchọpụta na ya ma ndị mere ihe a ụmụnna onye aka na-achị steeti na na ya mara na ndị mere ihe a ihe kedụzi ihe anyị when you have this uncovered the cause of the sickness haven't you even erubeghị mgbe ịgwọ ọrịa kedu ihe ozi na onye na-achị aka na-achị steeti si ọ bụghị ndị a mere ihe a ama m ndị mere ya onye ọzọ nọrọ na Abuja si ọ dị ụnụ mma ọ dịghị ụnụ mma ọ IPOB ọ ESN Why not talk to the governor? <laughs> Why not gọvanọ mgbe ebe ọ na-ịma ndị mere ihe a ndị isi ego nchọpụta mgbe bịa gwa anyị ndị ọka ije manwụrụ ha TUG <laughs> the unknown government, the government eche m anyị ekwetala na arụ niile e mere na Naijiria ọ nwoke ahụ a na-akpọ unknown <laughs> ọkwa ihe Fela ji kpọkwa ha unknown gọọmenti <laughs> eh, ị ga-ewepụ ife na-anọchi ikwu okwu gị ah, ị na-ekwu m n'onwe m hmm, maazị odeluga ah, oke ya maka na ife niile a na-egosi bụ na fado na anyị nwa amara ife maka ọnwa ife ụfọdụ a na-agwa nwaanyị si ya gwara di ya ee nke a bụrụ ụdị a ịlụkọta ịbịa na uwe ụdị aghụghọ na ịma ndị na merie igwe anyị ndị ọ bụ egwu a na-atụzighị igwe anyị ndị okwugo ndị ọwa si ndị ndị politishans ndị chọrọ ịkọntrol afọ mmadụ nwe onye Igbo afọ ahụ politishan e, e, mana onye go anyị hint ihe m na-asịzi inspektọ jeneral jekwu gọvanọ ka ọ gwa gị ndị wu ndị politishans ahụ abịazila ịgwa anyị nọ ndị IPOB oh. ihe adịghị ụka aka ndị IPOB ọ bụrụ na anyị lee anya na asị na enwere e lọkdaụn korona related lọkdaụn eburu ngwongworo na-akpọbata ndị mmadụ asị na ndị almajiri buru ngwa agha na-ebubata n'ọwụwa anyanwụ Naijiria anyị na-enye intelijens analisis niile mana oge ensas ka a na-abịa egwu anyị ugbu a na ngwa agha niile ebubatara ozi unknown gunmen esite site na onon gunmen banye na IPOB na ESN Inspector General, please shut up your mouth and solve the problem. Talk to the governor. ekpere mbụ ka nsogbu a niile na mana anyị ma na nke a bụ mbido nsogbu maka na ọkwanụ ọ na ekwuchi ihe ahụ mekwuru maka ụka a na-aka na ba onwe ka ọ ga-adị ịma na ndị ọbụla na-eji ụka ọ 77 na-asị na Long na ndị ụka pụta sibe na eluigwe ga-akwụ ụgwọ onye ọbụla na-ene anya na ana Naijiria jọkara njọ ana Igbo jọka njọ ife niile jọ njọ n'ọzi ka eje n'igwe mana adụ na aka na ntị adọlụ na Emos Emos gwakọtara be ha si ha na-ekwu na ndị a na-asị ụbọchị onye nwaanyị bịa ụbọchị onye nwaanyị bịa ha akụkọ ezigbo ife na ha na-eche na ụbọchị ahụ ga-abụ sọsọ iri na ịṅụ mana ụbọchị ahụ ga-abụ oke ọchịchị maka na ọ ga-adị ka onye gbanarịrị ọdụm pụta zute bee n'ụzọ ọ gbanarị bee na-akpuo na biya tụkwasị aka na mgbidi ka o zuzie ike agwọ agwọ ụpa wee kọọ ya n'aka ife nji na maazị Ejike jụrụ ajụjụ o kwuru sị na mgbe ihe a mere mgbe mgbe a sịrị ndị Igbo bụ achụbara ha kara Naijiria ra ha dara akchụghị achụbara ha ka e gbuo achọba ebe ha ga-agbana onye ọbụla ma ebe ụnọ dị onye ọbụla ma ụzọ agbanalụ onye ọbụla ma na ọ na-alụo n'ọwụwa anyanwụ dịka mejọ jeneral a na-achị ọwụwa anyanwụ mgbe ahụ bụ uh, ọdụmegwu ojukwu lieutenant colonel si kwu na ị batarakwa n'ebe ahụ ịkọ na mbe ị na ịkụrụ mmiri nwa ọtọ iko achụba kịta ebee ka onye ọ ga-agbana isi na ịgbanarị ọdụm n'isi Legọs n'ala ịnapụta n'ụzọ izute bee nọ n'ụzọ ọ bụrụ na egburu ogo n'ụzọ ịgbagide gbagide na luo na East ọ bụrụzi ọnụ gọọmenti so nwere ebe mgbanarị ahụ dị so ndị a na-eche na onwere ka ọ ga-esi wee dị na emechaa taa na na na-abịla onwe unu maọbụ na agba na nọrọ onwe unu maọbụ na onwekwa onwekwa ebe e, e, ebe izu ezumike dị hmm. ya ka a na-ekwu ihe a ha si atụrụ ọmara ọmara mm-hmm. atụrụ ofeke ofeba n'ọhịa onye maara asụ ya sụọ n'ikwe onye na-amaghị asụ ya sụọ n'ala mm-hmm. o teela anyị nọ na-ekwu ihe a kemgbe anyị bidoro ịkparị o nwere mgbe anyị nwere ọtụtụ izu ụka na ọnwa ọtụtụ ọnwa anyị nọrọ leba anya anyị kpọrọ ya nchekwa obodo anyị lebara anya n'ihe gbasara okwu a na-akwụ nchekwa obodo n'ụzọ dị iche iche ọ dịka anyị ekwugbuola onwe anyị mana otu onye si onye si na m ekwugbuola onwe m okegbuola onwe ya mana ihe ahụ anyị na-ekwu o jila nwayọọ nwayọọ na-apụta ihe mm-hmm. Igbo taa nọ anya mmiri ma ndị ọchịchị obodo ma ndị ọchịchị ndị ndịka ọdịnala ma ndị ntorobịa taa nọ anya mmiri nke mbụ n'ihi na ọwụ otu onye ọkammụta British uh, a na-akpọ John Stuart Mill ọ sị there can be no great improvement in the lot of a people <laughs> a change has taken place in their fundamental mode of thought. enweghị mgbe ọla a ga-enwe ọnọdụ pụrụ iche mgbanwe n'ọnọdụ ndị mmadụ ruo mgbe e nwere mgbanwe n'usoro ha si eche eche contemporary a na-akpọ Samuel Smiler si the future of a nation of a people will depend on how their youth respond to their current situations ọdịnihu agbụrụ mba ọbụla obodo ọbụla ebe o hiwere isiwo otu ndị ntorobịa ha ji emegharị ahụ n'ihe gbasara ọnọdụ ha ka ọ dị ugbu a ndị ntorobịa ala Igbo ndị ndị ọchịchị ala Igbo ma ndị ụkọchukwu ma ndị bishọp ma ndị pastọ ma ndị niile nwere agba ọnụ ha na-eru n'okwu n'ala Igbo tụgharịa n'ọkwa anyị ekwuola ya na mbụ onye chere na Naijiria nọ n'udo na ịkarịche na agha ka na-abịa abịa <laughs> Naijiria nọ n'agha kwarapụ kwarapụ otu teela ọ dawara hmm. unu dum eruwela anyị anụwala unu dum nwanta nwanta if we don't pay attention if we don't wake up agha yiri eyi <laughs> ha ọ gada eri ngwọrọ ma ọrụ na ngwọrọ ụra ngwa hmm. maazị oke biko a sị na ajụwa nkwụ kapịwa ọnụ ọ na mgbofu ya eruwela oge anyị agawala ezuola! lee ihe ụka anyị kpara tata bụ maka nchekwa obodo ọkachasị ka ihe na-eme na ihe a na-anụ na-eme n'Owerri Imo steeti na-eme anyị wee na-ajụ ọ bụ gịnị na-eme n'ala Igbo nke ọzọ bụrụ ka ị ka a ga-esi wee kwụọ ya bụ onye ukwu wa etu anyị nwasi wee tinye ọnụ anyị na-ekwu na ọka dịkwa ndị a na-achị achị na ndị na-anọchite anya ha n'aka idozi ka obodo ga-esi wee dị ndị na-anọchite anya ndị a na-achị achị kwesịrị itinye aka n'akwụkwọ mee ka ọ ga-esi dịrị mfe ka gọvanọ na-achị steeti wee kwuo wee mekwanụ ka enwee etu esi nwee nchekwa obodo dị ya n'aka ọzọ bụrụ na ka gọvanọ na-asị nekwanụ ya mụ ihe na-eme ndị na-anọrọ nso na-asị na ha ma nke ọzọ anyị wee na-ajụzi kedu nke bụ eziokwu na onye nọ n'ụlọ na onye nọ na onye nọ mmadụ ntị nso na-amata ya na ọ ga-adị mma ka ndị na n'ote aka jụọ ndị nọ nso ihe na-eme ka e wee ghara iji ịkwafu mmiri isi n'ịkwafu mmiri tụfuo nwa a mụrụ ọfụma eji awụ arụ mhm. ọ bụrụ ka anyị si ikwu ya n'ụbọchị tata anyị wee na-asị ụnụ biko meenụ ka nkata rute ndị ọzọ aka ọ bụrụ na ịnụ ya sọsọ gị ọ dịghị mma mee ka onye agbata obi gị nụ ya gbakwa n'ụka agbata obi gị gwa ndị ọzọ na ha chọọ inweta ikoro n'ebe ọ bụla a na-enwe pọdkast na ya ha chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ọ bụrụkwa na Fesbuk ka ị na-enweta ya bụrụ e, naanị ebe ahụ ka ị nwere ike isi wee gosi ya onye ọzọ mee ka ọ dị otu ahụ ana m ekene ụnụ aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị ejikeme ọbasi ụkọchukwu Austin Ọkigbo Igbo ya dọrọ onye ihu mma dọrọ onye azụ mma na maazị Kanayo Odeluga Igbo jisie n'ike ndị be anyị agwọ na n'akịrịka maka ịrapụ ya otu a ụbọchị nta ka anyị chụọ n'okwu